AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nna chineke nke bi n'eluigwe obiọma ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa nke ahụike ebe anyị ga-achịkọta okwu anyị na-ekwu abalị ole na ole gara aga tupu anyị abaa n'akụkọ nke ụbọchị taa aga m achọ ka anyị gee abụọma site n'olu ndị Seventh Day Adventist Church Choir, Aba East Central aga m ewere obi m niile jaa Jehova mma aga m ewere obi ga-akọrọ anyị nchịkọta okwu nke ọ na-akọrọ anyị unu emeela na-anọnyere anyị ezi nwa Chineke ọma na ntị nwanne m nwoke nwanne m nwanyị otu njem a si gasịa abụghị ihe niile anyị ga-ekwu n'ikuku mana ihe m chọrọ ka anyị ghọta bụ na chineke nke kere eluigwe n'ụwa na-agwọ ọrịa chineke nke zọpụtaranụ shedrak meshek na abadnego ma job mgbe ekwensu bịara ịwanye ọnwụnwa bụkwa chineke nke dị mgbe ahụ ruo mgbe ebighị ebi chineke nke a na-ekwukwa okwu ya bụkwa chineke nke nyere m aka site na mgbe o duru julaị ka ndị ụlọọgwụ chọpụtara na a ah, ọ dịka ihe a mgbe o duru mgbe anyị bara jun 2021 nke ndị ụlọọgwụ nke ọkachamara ndị ọgwụ bekee ana m agakwa ụlọọgwụ fọ chekọp na ihe niile mgbe ahụ ka ha chọpụtara sị ka ha mee biopsy mara ma ihe a ọ dị kanserios maọbụ na ọ dị kanserios mgbe ha mere biopsy na dat jun bawa ebe julaị ha ahụ sị na ọ dị kanserios ha m ha bịa refe m tu ndị sọjons si ma m gawazie ebe ahụ site na ndị ahụ ga-abụ ndị ga-ele ma ọ bụ ihe ha ga-awa awa ọ bụ ihe a ga-ewepụ ewepụ ka otu ha ji eme ya ma mgbe m duru ebe ahụ ndị sojons agwakwa m si lee lelee ihe ha ga-eme ihe mbụ ha ga-eme bụ ịwapụ tumu ahụ ka ha bidogodi the treatment and all anyị ga-eme kimo anyị ga-eme nka anyị ga-eme nka ehi ahụ the dọkịta gwara m si na elele ihe ha ga-eme ehi ahụ m agwakwa ya si dọkịta na agaghị m eme ọpreshọn iwefu eni tumo gakwanaghị ime eni kemotherapy na-ekwenyere m na chineke nke m na-efe ga-azọpụta m na ọ ga-agwọ m n'ọrịa ama m na chineke agwọgo ndị mmadụ ndị kwenyere ya ya na ọrịa breast cancer na ọ ga-agwọkwa mụwa nke m mụ na dọkịta ahụ mgbe ahụ m na-arịa anya abụghị enyi site na mgbe ọbụla ọ hụrụ m ọ na-ahụ nwaanyị ahụ nke na-achọghị ige ntị nwaanyị ahụ nke na-achọghị ime ihe ya si ya mee ha ga-edekwara m ọgwụ n'ezie mụ onwe m agaghị aga na famasist aga m aga were dị ọgwụ aga m aga famasi ga-ewere ọgwụ ahụ ha dechakwa ya mpụtakwa na ebe ndị sọjọns ahụ nọ ma etinye isi na ebe m ọnọbeghị m nọ n'ọrụ ma agawa ebe ọfisi m gaa rụọkwa ọrụ chineke na-enyekwa m ume chineke na-enyekwa m ume nke kachasị ume na mgbe m na-arịa ọrịa marakwa na ekwugo m si na ọrịa abụ ọrịa nwatakịrị nwee mgbe isi ọwụwa ya ga-abịa onwe mgbe ọ ga-adọ m na mkpụrụ obi ka ọjọọ ya o nwee mgbe ọ ga-emenụ ka ume a ị ga-ekubi ya ugbu ugbu a mana m chekwuta ihe dọkịta nke na-agwọ m na-agwa m sị ma m gbalịa na-agụ akwụkwọ nsọ chineke mgbe ọbụla ma m na-asị onwe m na chineke ikwuru na arụ m bụ ụlọ nsọ gị bịa biri n'ụlọ nsọ nke dị mma ọ bụ n'ụlọ nsọ nke a kansa na-emebigo ị gaghị ebiri ị gaghị ebinwu n'ime ụlọ a chineke gwọọ ọrịa ka ị wee biri n'ime ụlọ a ka o wee bụrụ ebe ga-adịghị mma n'arụ akwụkwọ nsọ m ga na-agụ akwụkwọ nsọ m ga na-agụ uri na-ekele chineke ma mgbe m na-aga n'ụzọ onwe onye ga-ama ihe m na-agabiga site na onwe gị ndị m gwara ndị dị m nda ihe m gwara ha bụ tinye m n'ekpere tii ya m n'ekpere na ahụ adị m mana ị na-ele m arụ ị ga-ahụ si na m tara ahụ n'ezie atara m ihe niile abanye atara m ezigbo arụ ma ndị ụfọsị ma ọwụ na m dị ime ndị ụfọsị na ha amanụ ma m na wọchị wet ma onye ọma na-ege ntị mgbe anyị gakịtara ihe a mụ na ndị ọkachamara nke ụlọ ọgwụ na ndị ọkachamara onye nke na-ele m arụ chineke a na-enye anyị nduzi chineke a na-enyere anyị aka ebe septemba 2021 ka m laghachiri ụlọ ọgwụ mgbe ha hụrụ m ha hụsị na otu ara ahụ nọ mgbe ha hụrụ m na julaị site na onwe ọrụ m gara aga rụọ n'ala igbo ọrụ ahụ bụkwa ọrụ nke adventist world radio ịga chịkọta okwu ndị na-enye anyị ozi ọma ndị na-enye anyị okwu ahụike ndị na-enye anyị okwu nke ezinụlọ anyị gaa n'ụlọ anyị achịkọta okwu ndị a anyị abịazie n'ọfịsi anyị tikọta ha unuwa ndị onye ọma na-ege ntị na-ege ihe mgbe o duru mgbe m ga-aga ga-eweta oziọma n'ebe ụlọ ndị mụ na ha na-arụ ọrụ ndị si m si ma ma gara site ahụ m masị ha ma ha hapụ na chineke nke na-edu m ebe a m nọ ga-edukwa mma aga ma alụ n'ọnwa ọgọst from ọgọst 1 31st anọ m n'ala igbo na-agarịkwa na-arụkwa ọrụ m na-agarịkwa na-emekwa ihe niile chineke dịrị m ịnakọta na iwekọta okwu nke anyị na-anụ n'igwe mgbe m batara na septemba 2021 ma laghachi ụlọọgwụ agwara m ndị ọkachamara ahụike si ha na ana m eme njem njem a aga m anọ otu ọnwa ha sị m na ọ riski ịga njem a masị ha chineke ga-edu m n'ihe niile n'ezie n'ezie jizọs kraịst na-edu anyị ka anyị nọ nwayọ mgbe ụmụnne anyị nwanyị ijeọma ka anụ na ezinụlọ akpa ga-enye anyị abụ ọma nke pụrụ iche onye ndu na kraịst were aka duru nwayọọ dị iche si na anyị nwanyị ndị nyere anyị ọma nke pụrụ iche abụ nke wuliri mmụọ anyị ijeọma anụ na ezinụlọ akpa abụ unu dị ụtọ anyị na-arịọ ka jizọs kraịst nọnyere mmadụ niile mgbe anyị nọ n'ihe nsogbu nke ụwa n'aha jizọs amen mgbe m batara na septemba 2021 ndị ọkachamara na ahụike wee lechaa m arụ ha ebido nye nwa aha nsọ chineke otito site na mgbe m batara na septemba onwekwa sels kansa sels nnọ m n'ime arụ ile anya na ara m ị gaghị ekweta na ọ bụ ara ahụ ha hụrụ na julaị o buru ezigbo ibu dịrị m ga dị rotin tupu m agawa njem ahụ n'ọnwa iteghete ha ghọtasị na aka chineke dị n'ime ya mgbe m lọtara n'ọnwa iri septemba ị gaghị ekweta na ọbụ ara nke m bụ na julaị bụkwa otu ara a na-ele na 2021 ọ dị iche ara m laghachiri otu chineke ji kee ya site na otu ụbọchị ara ahụ gbara avụ gbaa ezigbo avụ awa abụọ 2:00 ka o ji gbaa avụ ihe ahụ gbara avụ ahụ onwe onye ọbụla mepere ya o nweghị ihe ọbụla anọkwa m nke m ya gbafuo chineke mepee ya nke a bụ ụzọ chineke ji gwọlatụ tumu ahụ site na ihe mmanụ ahụ m na-ete n'akụkụ ebe ahụ mere ka tumu ahụ dizọlvụọ ka ọ bụrụzie ihe nọ ka mmiri ọ dịkwaghị ike dịka tumu o kwesịrị chineke emepee ara ahụ n'ọnụ ara ihe niile agbasịa n'ezie ọ bụrụ na ị chọrọ ịhụ ị nwere ike kụrụ na n'ekwentị na 0706 ana ana m enye aha nsọ ya otite na-enye aha nsọ ya ekele site na ọ bụ sọsọ n'ime jehova ka m ga-etegharị egwu ọṅụ ọ bụrụ n'ime gị jehova ọ bụrụ n'ime gị jehova ka m ga-etegharị egwu ọṅụ ka m ga-etegharị egwu ọṅụ ọ bụrụ n'ime gị jehova ọ bụrụ n'ime gị jehova ka m getari egwu ọṅụ m ga-eti ya bụ ahụ bịanụ ka anyị kele ya chilie n'akụ n'elu n'ihi jehova n'ịdị mma tonu ya ya n'ihi na ọ dịghị mma dịnanụ n'ihe ji anyị ga-ege abụ ahụ site na abụ ahụ bụ abụ nke kachasị ụtọ n'oge a onye ọma na-ege ntị ka bụ otu chineke nke bi n'elu igwe ji were ahịhịa mkpụrụ osisi ige ntinye okwu ya imegheọsi anyị mee na ụzọ nke m nwere ike onye mmehie ka m bụ ma chineke gwọrọ m breast cancer soro m kelee ya soro m jaa ya mma sọsọ jizọs bụ onye ga-eri ajị ekele anyị sọsọ chineke ga-eri otito sọsọ ya nwere ọjịja mma sọsọ ya nwere nkwanye ùgwù niile n'aha jizọs amen soro m jaa chineke mma n'ụbọchị taa

Tembeni Jehova, kambetsare kwangu, kambetsare kwangu. Abunibeni Jehova, abunibeni Jehova, kambetsare kwangu. Abunibeni Jehova, abunibeni Jehova, kambetsare kwangu, kambetsare kwangu. Abunibeni Jehova, abunibeni Jehova. emetela gị egwu ahụ n'ime Jehova ṅụrịa n'ime Jehova ṅụrịa n'ime Jehova ṅụrịa ṅụrịa ọṅụ ṅụrịa ṅụrịa ọṅụ ndị na-edobe ha dị Jehovah.

ndị seventh day adventist church choir aba central unu emeela na abọmankunu nyere anyị ka anyị niile jee aha jehova mma ọgwụgwọ nsọ nọ n'aka jizọs ka anyị gee ntị n'okwu ya ka anyị nwee nrube isi nye aha nsọ nke chineke aha ya ga-abụ ihe buliri elu ruo mgbe niile ebighị ebi amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dotcom awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo